Ịchọpụta ọrịa Parkinson Kedu ka a ga-esi chọpụta ọrịa Parkinson? A na-achọpụtakarị ọrịa Parkinson site n'aka onye na-ahụ maka akwara ozi bụ onye dọkịnta na-ahụ maka ọnọdụ ndị na-emetụta ụbụrụ, akwara ozi na ogidi gị azụ ma ọ bụ dọkịnta ọkachamara ma ọ bụkwa onye dibịa bekee nke na-ahụ maka nlekọta ndị okenye. Ọ bụ ezie na enweghị ule Parkinson dị ugbu a, dọkịnta gị nwere ike ime nyocha mgbe o nyochachara akụkụ ahụike gị, nyocha mgbaàmà gị na usoro nyocha dị mfe ebe enwere ike ịgwa gị ka ị ihe omume dị ka ịpị mkpịsị aka gị, bilie n'oche, ije ije, ide ihe ma ọ bụ ikwu okwu. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.